mkpọtinu ụmụ ya askatazina mmụọ niile ha fụnụ mmụọ ọmalụ ụmụ ya ka ụmụ ya jee n'ihe nri ọwụhụ ụnụ hafụ ndị unu ya eje skata ụnụ hafụ ndị ụka unu ya eje nyewe ndụmọdụ ọwụrụ mmụọ n'ọrụ onwe ka unu ya eje na skata ndị ụka ụka unu na-achọkwa okwu All right, good day, my people. Hope you guys are fine. There is a video I want to show you, but before I show you this video, something I want you to understand. As you are watching this video I'm about to show you now, I want you to understand that I'm not making this video to mock or disrespect or ridicule anybody or any religion. I'm pleading that you should watch this video till the very end so that you can understand the essence, the reason why I'm making this video. Now, these are videos of our kids, our young, young children who, through what they have learned from their parents, from the elders around them, they are also now behaving like elders. Now, these videos come in sets. The first two sets of this video I'm about to show you now are children from Christian home. I want you to watch them as they are displaying what they have learned from their parents, from the elders around them. After you are done watching the video, I'm going to also show you the video of children who also grew up from traditional homes as they are displaying what they have learned from their parents, from the elders around them. The first video I want to show you now is the one from the Christian home. Let's go. This boy is the youngest pastor in Nigeria. I stand upon the altar of God. Any power has come into your player any secret that is coming to your player, I judge it in the name of Jesus. Amen. This boy, what's your name? Pastor Ikechukwu. Wow, Pastor Ikechukwu, how old are you? Three years old. Wow, so you are three years old and you are a pastor. Yes. Wow, this is amazing. Hey, yeah, yeah. Afọlábọ̀ fighting destiny, really yẹ̀dá power Afọlábọ̀ fighting destiny, really yẹ̀dá. Continue, continue singing, continue. my belly shall flow rivers, rivers of living water. Yeah, yeah, yeah. Wow, this boy is great. This boy is so so talented. Where's your mommy? <laughs> Wait, mommy, please come. <laughs> oh my god. Please come, ma. <laughs> What's your name, ma? I'm Miss Fumi. Okay, your okay, Miss Fumi. Yeah. Wow. Your boy is so so talented. For how long has he for how old is he? He's three years okay, old. Yeah, he said that he said he's three years old. Like this boy, this boy is so so amazing. Like I'm so so surprised. That three years old boy can pray so perfectly like he speaks in tongues it's so amazing so which church do you attend. all dominion church fire embassy. fire embassy yeah. so like for how long now have you discovered him. since one year so. when he was one year so that is when he started yeah, praying. praying and i heard that any person that pass on the road he do pray for them. yes yes yes he like to pray. and everybody in this area knows him as a pastor. yes yes yes. wow this is great man this your this your song go places. this is talent like this is talent this son go uh, like is he currently going to school. he's going to school. what class is he. he's in nursery one. Oh, nursery one oh my god big boy. oya pray for me pray for me pray for me let me kneel down so that you pray for me. God bless you and customer money in Jesus' name. Amen. Ow! Oh, wow. this is great. I want to thank God for the life of this young child. And it, I mean, since one year, I have known them, and anytime they come for prayer, if the Spirit of God come upon him, he will pray for everybody, and he will just make sure some things that elderly people will be shouting, ah, this is a prophet. I think it's a gift from heaven. just purely gift nobody taught him and anytime you want to like talk, teach him he will say no you don't force him to pray if the spirit come upon him he will pray and i believe he just is born prophet and i pray that the grace of god will never diminish from his head the evil ones will not see him he will go viral the guy will go to. be. our topic for today is god loves us and our bible is taken from the book of John 3, verse 16. For God so loved the world that he gave his only begotten Son, that whosoever believeth in him should not perish, but have everlasting life. Hi, my name is David. I'm seven years old. Hi, my name is Miracle. I'm nine years old. Hi, my name is Elijah. I'm 11 years old, and we are all children evangelists. How old were you when you started preaching? I was four years old. What led you to start preaching? The Holy Spirit. How did you know that it was the Holy Spirit that led you? Because the Holy Spirit that gives people boldness. Okay, so um how did you start this group? We started by preaching. Preaching. Okay. Um when did your brothers join? The time that they were f- five years. Okay, so at first it was only you? Yes. Sir. What did your parents say about it? Say it is good. Okay, so you go preach to people. What do you tell them? We tell them to repent from their sin. Okay, what else do you tell them? That Jesus Christ is coming again and Jesus died for them. So, have you had any challenge going about your preaching? Have people challenged you? Yes. What did they used to tell you? They said that we used to preach that we should be preaching that people should not be giving us things. Okay, that's what I don't understand. Sometimes they used to send us away that I should not preach. Okay, that I should not preach. Why? That you should be in school or what? They said that we are too small. To be preaching? Yes. But did that stop you? No. Why? Because you know Jesus also like what we are doing. Okay. So um your mom, is that your mom? Mama, please come. Let's let's talk to you. All right. Another two set of videos I also want you to watch now are kids, children who grew up from traditional homes. I want you to watch them as they are displaying what they have learned from their parents and from the elders around them. Let's go. Ndoka, because you know. unu ya e askatazina mmụọ niile hafụnụ mmụọ ọmalụ ụmụ ya ka ụmụ ya jee n'ihe nri ọwụhụ ụnụ hafụ ndị unu ya eje skata ụnụ hafụ ndị ụka unu je eje nyewe ndụmọdụ ọwụrụ mmụọ n'ọrụ onwe ka unu ya eje na skata ndị ụka okwu unu na-achọkwa okwu o ndị ụka ihe merube na bụrọda m kụrụ ngwụlọ ruo tie na ọ ndụ mmadụ na-ekunye tii ebe a nwa ebe ihe mere na ọ kụrụ ndị ichie ebe nna anyị ndị ichie ebe nna ma ọ ọ be ha aba agụrụ ọ sị na holy ghost fire na ha aba agụrụ onweghị ike ahụ ya na ha aba agụrụ enweghị ike n'ahụ ya na mmụọ niile dị n'ebe a nwa na enweghị ike ahụ ya ọ kwatụsiri ndị ichie ebe nna anyị kwatuzie ndị iche ebe ma ọ mụ si na ha enweghị ike n'ahụ ya kwatuzie nne nwaanyị ogbugbo kwatusie osisi ihe niile dị ebe anyị si na ha enweghị ike n'ahụ ya egwuzie ekwe m ee o ka o mmewe ka egbuchaziela ekwe m otonitezie okweghị eme oke o ekwe m na ya tonite na ya eme oke na ya na-eme oke oke oke oke o wee kọrọ ihe niile niile ha agụrụ kụjie na ngwụrọ oke wee ngwụrọ ruo oke wee kọọ ya ngwụrọ o jiri akụrụ na so ndị ụka ihe na-akọwatara ụlọ unu na-eme ha bapụ Holy Ghost fire nzuzo nke Holy Ghost fire unu akwa na emecha na ọya wapala unu n'afa and ha mechaa ya Holy Ghost fire ọtọ na omebe Holy Ghost fire yes ka m na-agwa gị anaghị <laughs> unu biko nne chere ka m bịa hmm. anaghị m anya unu biko unu ekwetene n'ọdịnala ihe mma unu m. aka ụka unu kwụwa aka ụlọ ọkụ ọ bụrụ onye na-eme ọdịnala unu fe ya ka ome ọ na-eme ọdịnala unu a na-akpali ya biko stọpụ unu kwụsịrị ya unu na-eme unu na-aka ụka asị m unu unu akazi na ụka kama unu na-aka ụka kwụwa aka ụlọ ọtọ unu emezina ife ọjọọ unu bụ ndị ụka na-aka eme ife ọjọọ unu bụ ahụhụ ala n'isi <laughs> gịnị na-eme bọsị ụka gara aga ka ndị ọkwa ndị ụka fụ ndị omenala ka ha bu akwa n'aka asị nọ ihe ọjọọ ọkwa ya ee eziokwu nne ọ eziokwu asị na anyị na anyị agwọwa ọgwụ abụọ anyị ka anyị ji ọjị anyị agwọwa ọgwụ abụkwa anyị ka anyị ji onweghị anyị ji mgbọrọgwụ na mkpa akwụkwọ ọkwa mgbọrọgwụ na mkpa akwụkwọ nna nna anyị ba ji ole gwọọ ọrịa chere nne chere mbụ ndị ba ife mere iji wee kwute maka ana ụfọdụ ndị mmadụ nọ n'afịa na agbafusichago n'ime ọkwa adị sọplaiz agwadoro m gị aka n'isi ndị mmadụ niile nọ n'afọ agụrụbọsị afọ ụkwụ ụnya onwe ezigbo onye chaka chaka chaka sọsọ ma ome m nọ na shedi ndị ọnwa ibe mere nụ mana abịara m abịa ebe na ụnya onweghị ndị nọ nụ saịdị nke anyị ahụ oke saịdị nke ụnụ onweghị ndị nọ nụ chaka chaka ma nke a ndị mmadụ ndị proud of people ma ndị big man na-abịa onwe dị onye mfụ chaka chaka chaka afọ ọdịm mmadụ maka gị na onwezi ihe merenụ ndị ụka na-edisevụ ndị mmadụ ndị omenala unu mmanụ mmụọ na-edistọb unu biko unu unu ji edozie nwanyị omenala dị mma ọkwa niile so omenala nwayọ nwayọ isogide nwayọ nwayọ olu obere gị mee ego mere ihe ọbụla chọrọ ọsọ gị jere ụka ọshatụ na akụ aka na akụ aka ọsọkwa gị na-akụ aka skata ya ụlọ niile dị ebe nwa ọsọkwa gị pastọ si na ọ ebe ifunyecha anya chineke anya ka ebulata chineke ya ezi mmadụ otu onye esi ezi mmadụ n'anya bịa hepụọ gị ime ihe na-edistọbụ gị ka ị nwere onwe gị ọ ị na-asị na pastọ si gị nke pastọ mmadụ ịmara ihe na-edistọbụ gị ihe omenala na-edistọbụ gị biko jee rụọ ya ka ọ gazielu gị chere <laughs> onye na-adụ m sọpraịz eh? ndị keka isi amacha ihe na eh, keka isi amacha ihe ndị a niile kịta bikos na obere nwa dịka go at your age na o nwere ndị nọcha na your age amachabeghị daiz amahadị ibe a na-akọ ọkwa 8 years ka ị dị. mgbe ntị four years mm. o nwere onye Abakaliki bịara na sheda anyị e jos ya na mọmị m na-akọkwa akụkọ mgbe jere jere ebe m tetere ụra na-adagharị ka onye nwere ṅụrụ mmanya nọrọ ala n'oche bịakwute onye anyị nso na o nwere ozi Ee, bịarụ nụ na onye si mọmị gị na o nwere ozi bịarụ ee eh, nọrụziana nsi onye anyị na ọkụ mmụọ na-edistọbị ọsị m ee wee si na mmụọ anyị gbawakwa ọsọ n'oge adịla bikos mgbe mmiri na-ezo mgbe mmiri ọsọ bikos o zuru ọnya dị nnukwu ya ọkwa onwe mmụọ na mgbe si ya jiri ọkụkọ ọcha ọkụkọ ọcha uti ọjị ọjị na anụ uti mmanya ya jere ebe anyị uti mmanya n'ọnya jere ebe anyị ya jere ebe anyị nne olue echi niile nzicha anyị ozi anyị nzicha ka m zichara ya ozi anyị ọtọgbọọlụ m 500 na narị ya olue echi niile nwoke je gbaa afa

Kolerba mi na mutu. Na si ne bonga de mi lai. Bonga de mi lai de. mi lai na. Tomorrow bo, too much money. Asi nu ndu obere ọrụ nwunye nweta nnukwu ego. Ndu obere ọrụ nwunye nweta nnukwu ego. Now, after you have watched this set of video I just showed you now, there is something I want to say. I am not trying to say that it is wrong for you as a parent to teach your children how to worship the God or how to serve the God that you believe in or how to practice the religion that you believe in. I'm not trying to say that it is wrong. Because you know, we always say, catch them young, catch them young. But I feel that it is going to be more beneficial to the society, to our generation, to the next generation, if we can also apply the same energy in teaching these children how to learn skills, in teaching them one skills or the other. If these children can also apply the same energy in learning how to produce things, I can bet my life to in it that our generation, our future is going to be brighter. They are going to be more beneficial to our society and even the world at large. Imagine if the children learn how to produce phone at this young age. You know how far they are going to go. And you know what they are going to contribute to the economy of our country. Now, just for me to round up, I want you to watch this last video I'm about to show you now. Take out your time and watch this last video. This last video is even the main reason why I'm making this video I'm, I'm making now. This last video I'm about to show you now is the main reason why I'm showing you this video. Now, this video is a video of a company who now specializes in taking our young, young children, teaching them skills, how to produce solar panel, how to produce charger, how to produce things. I want you to watch the video and then you let me know what you think in the comment section. Thank you. negative pozitiv ọ pawa adịghị oke achaja ọ bụrụ na ị chọziri ka ị swich edi holo ị nwere ike tii swich na ka swich the ten on or i break ya ya swich and then swich 55 but ị ma na iti all this negative and all the positive na batrị 12 volts ọ pawa adịghị all of them ịkwụ isi fonu gị ọ na-achaji ịkwụ redio ọ na-achaji ịkwụ tọọchị ọ na-achaji ndị nke a design bụ USB so ọ bụrụ onye fonu ya bụ iPhone na-agaghị amachi to this type of pin o weta nri. iphone ya ma ihe ọ bụla akwụghị ya ihe ọ na-achaji ịghọtago so a ga-eso dakwa ya ntụọ esi mekwa nke a anyị ga-ekwu ya ihe ọ baa n'ime ka ọ ghara ire ọkụ ka ọkụ ghara ịnweta plastik isi gbadie leg ị na-aghọta emegoro m ya my wife na my house na-eyuzi ya na-achaji so many phones na mbọs na na-emere ya maneja m n'ọkụ iwek ewu ike puluo trafik n'ọfịs anyị and design a na maneja m ka a na-emere so a na-eset ebe ahụ ọfọ enwego nke anyị rụrụ dị ebe ahụ oriri but we needed more because ọ ga-enwe many turnout ọtụ ndị ga-abịa ka a afọ fonu ka a chaji redio ka a chaji touch anything USB ngwa ọ na-ajụ mgbe unu na oke ihe unu ahụ ka ihe gosi m Perdão, eu fui hidratado. Okay. Isso é soda. Isso é soda. E na minha mãe monta um soda. O mato a cane, o de perfeito, né? É um é um é. Está em raiz na cunha. Nima, nima ban. Sim. O nome que dela é nima ban. Disse que o na que dá faz. Sim. 器用あと。Izombe. Oh, Izombe. onye Izombe. Uguta. Mana ihe ala ka unu si bịa. Jisie ike o. Ya ka unu na-eme ebe a. Ebu ofu nwata akwụkwọ na

ndị nwere ụmụaka nwere onyinye pụrụ iche maka ịrụ nka idozi ihe nna e, ka ihe na-arụ ya inverter solar inverter okay onwe ihe nwere ike ịkọwara nwa obere ebe anyị ngwa kọwa nke na-eso debe ọnọdụ Owenitonogo, Musket. muskets. Okay. So the, this the, the the socks, when it's done the socks, the and the The, socks cut, cut, and are Okay. Yeah, for now. I mm. to I know now. Mm. I change the Uh, one of the standing family ndị nke anyị mana eme ya a ego naijiria obere ego ewepụ ya tinye na ndị ọcha mere dis fan na ya mere nke anyị goro ji mgbe anyị na ya ndị egota new one obere ego tinye ya ife na enweghị ihe dị na distin n'ụtọ na mma ya onwe ihe dị na ya mgbe anyị tizi ya anyị afụna ihe ndị n'uwe a na igoro na-anụ ọkụ ọ dị ihe ọbụla igoro na-anụ ọkụ like that ịhapụ ọrụ ọmụọ ọfọsọ some time ọgbọọlụ wee gwafa ihe a na-eti na tabụl na gbanọdụ anyị makpọ ihe ahụ afa nọ ha nwa mm. na student na ihe ọhụrụ ha tinye detin mm. nke ahụ butuo dị ọkụ na ka na-ekusikwa ike mm. etinye ezi ọzọ ka mma ịgbagodo elu na-efe fan na ekwuru onwe ya so ọgbọ bụrụ first experience ha ịgbata fan chenji ya iri na-achọ ịrụstandin fan na nwaanyị na-adarụ ọtụtụ fa na ndị level nchọ ka ha ma ọ bụ ịfụrụ ayọ na anyị ga-eji aka anyị kụọ ayọ na produce ya akọ ya. onwe bụ emere bifo rụbụta iweta ayọn ebe pan ntu anyị si bee nke mba hmm. ibee ya produce okpa kọil ya tinye evritin ọ na-arụ ọrụ bụrụ moto hmm. so m na-agbakọta ihe a na-eri ihe m chọrọ ihe a na-arụ arụ ka nkụ o nwere one of the studies ya m mere emegidere e ya mee ya ọ bụrụ fọ ya railway na runs on the air without touching ground hmm. so knowledge dị nọọ ndị ga-adị redi ịmụ ya tabo na we are on this movement na na-agada ha bụ ndị nwere onyinye ọnatarachi anyị kpọrọ abụbụ enwe ike tren ha hmm. onye asị ebe onye asị ebe oke mana dị scholarship anyị na-ekwu okwu ya ọkwa ka dị ụnụ ndị chọrọ the scholarship ha mere ọsịsọ maka na hmm. eh, eh, ama ka m ga ya anyị ka mkpa hmm. ka anyị ha na that scholarship and onye ọbụla jọn that scholarship ga-emecha na na ya kpọrọ na ya bịara n'oge na ọ na ya ma ya bido kịta taịm adịrọ ịma mana ị ka na-ekwu okwu skọlaship ndị ga-abịanụ ka ha banye na ya mm. ndị agha ga-abịanụ na-akwado ka ha bịa mm. mana ndị mmadụ akwụbaga ya ụgwọ ka ndị agha ga-abịa rụọ ha ọrụ mm. people already paying for the service that the people ga-abịa for the training na-amụtabeghị ya so ifu na ibuju aka the earlier anybody chọrọ ijoin join now I'm pleading and pleading. You see this video I just showed you now, this last one. If we as a people, if our parents, our elders can start positioning their young, young children, their young, young ones to learn things like this, trust me, trust me, the next generation will be greater than what we are now. If we can invest more of our time in opening more vocational centers, more centers where our children, after they are coming, after they are back from school, they can go there maybe during the evening time to go and learn one skills or the other. In no distant time, our the, all this generational poverty we have been chasing all these years will just disappear. Thank you.